mp3juice.com.ng. Day don't break, and I'm awake. I got to be thankful, you know, easy. Abrochi keleo, Chimo, China chi ụwa mụọ chinedu m ije akwa gị bụ na mụ pụtara ụra akwa gị bụ na anyanwụ m na-acha akwa gị bụ na atụmatụ onye iro enweghị isi na olubekele o ndị iche anyị o ndị nọ n'obi o ndị soro anyị ụzọ ndụ o ndị mbụ na ndị egede ooo! bụ na ngwụrụ echighị echi o bụ na anyị na-aga n'iru o bụ na anyị jeru mba zụ afịa kpatakụ akụ wee ruo ụlọ ọkwa na-acha ekele o ekele unu ekele ekele ekele ekele obodo anyị ajala ibe anyị mmụọ na mmụọ nta obodo jide ebube akwụnụ na-echekwa obodo isi nwa afọ atọ gị na mba olu m ekele ana m ekele ọkwa n'ụba ekele ya ka m buru biya ekele ekele ekele olu m ekele ezumezu wasi unu demedeme o oh, unu deme o oh. onye dị ndụ